akwụkwọ ozi nke Pọl degara ndị Efesọs ndị Efesọs isi nke mbụ Pọl onye ozi nke Kraịst Jizọs site n'ọchịchọ nke Chineke na-edegara ndị nsọ ndị nọ n'Efesọs na ndị kwere na Kraịst Jizọs akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka Chineke bụ nna anyị na onye nwanyị Jizọs Kraịst pụta onye a gọziri agọzi ka ọ bụ bụ Chineke na nna nke onye nwe anyị Jizọs Kraịst onye were ngọzi niile ọbụla nke mmụọ nsọ gọzie anyị n'ebe dị n'eluigwe n'ime Kraịst dịka ọ rọpụtara anyị n'ime ya mgbe a ka atọghị ntọala ụwa ka anyị wee dị nsọ bụrụkwa ndị a na-apụghị ịta ụta n'iru ya n'ịhụnanya ebe o buru ụzọ kaa ya aka ka e wee site n'aka Jizọs Kraịst doo anyị ka ụmụ ya ndị ikom dị ka ọ dị ya ezi mma na ọchịchọ ya ka e wee tuo ebube nke amara ya bụ nke o were amara mee ka anyị nara n'aka ya n'ime onye ahụ ọ hụrụ n'anya onye anyị sitere n'ọbara ya nwee mgbapụta anyị n'ime ya bụ mgbaghara nke ndahie niile anyị dị ka akụ nke amara ya si dị nke o mere ka ọ gbabigara anyị oke na amamihe na uche niile mgbe o mesịrị ka anyị mara ihe omimi nke ihe ọ chọrọ dị ka ọ dị ya ezi mma bụ ihe o zubere n'ime ya ruo ọchịchị ezinụlọ nke ọzụzụ oge akara aka ịchịkọta ihe niile n'ime kraịst anyị dị ka isi bụ ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ya ka m kwuru nke emekwara anyị ka anyị bụrụ ihe nketa n'ime ya ebe e buru ụzọ kaa ya aka dịka onye ahụ zubere onye na-arụsi ihe niile ike dịka isu nke ọchịchọ ya si dị ka anyị wee bụrụ ihe a ga-eji tụọ ebube ya anyị ndị leworo anya kraịst na mbụ onye unu onwe unu nọkwa n'ime ya mgbe unu nụrụ okwu nke eziokwu ahụ bụ ozi ọma nke nzọpụta unu ọ bụkwa n'ime ya mgbe unu kwekwara na ya nke eji mmụọ nsọ nke nkwa ahụ kaa unu akara bụ mmụọ nsọ onye bụ ihe anyị ji mara na anyị ga-eketazu ihe nketa anyị ruo mgbapụta nke ihe Chineke wetara ka e wee too ebube ya n'ihi nke a mụ onwe nkwa ebe m nụrụ okwu banyere okwukwe dị n'ime unu nke unu kwere n'onye nwe anyị Jizọs na ịhụnanya unu ji hụ ndị nsọ niile ewepụghị m aka n'ikele ikele ekele banyere unu na ehụtakwa unu n'ekpere m ka Chineke nke onye nwanyị Jizọs Kraịst bụ nna nke ebube wee nye unu mmụọ nke amamihe na mkpughe n'ime mmazu ya ebe e meworo ka anya obi unu nara ihe ka unu wee mata ihe bụ olileanya nke ọkpụkpọ ya matakwa ihe bụ akụ nke ebube nke ihe nketa ya n'etiti ndị nsọ ya matakwa otu ike ya dị ukwuu rinne n'ebe anyị nọ bụ ndị kwere dị ka ịlụsi ọlụ ike nke ịdị ike nke ike ya si dị nke ọ lụsiri ike n'ime kraịst mgbe o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie meekwa aka ọnọdụ n'aka nri ya n'ebe dị n'elu igwe kachasị ya niile elu bụ ịbụ onye isi na ịchị isi na ike na ịbụ onye nwe mmadụ na aha ọbụla a na-akpọ ya aha ọ bụghị naanị n'oge a kama ọ bụkwa n'oge nke gaje bịa o dokwara ihe niile n'okpuru ụkwụ ya abụọ ọ bụkwa ya onwe ya ka o mere ka ọ bụrụ isi n'elu ihe niile n'ebe nzukọ ya nọ nke bụ arụ ya ozuzu nke onye ahụ nke na-alụzu ihe niile n'ime mmadụ niile ndị Efesọs isi nke abụọ unu onwe unu ka o mekwara ka unu dị ndụ mgbe unu nọ n'ọnwụ site na ndahie niile unu na mmehie niile unu nke unu jegharịrị n'ime ha n'oge gara aga n'ụzọ oge nke ụwa nke a dị ka onye isi nke ike nke mbara eluigwe si chọọ bụ mma ahụ nke na-arụsi ọrụ ike n'ime ụmụ nke ekwenyeghị ekwenye ugbu a ndị anya onwe anyị niile bikwara obi n'etiti ha n'oge gara aga n'ime agụ ihe ọjọọ nke anụ arụ anyị na-eme ihe niile anụ arụ anyị na echiche uche anyị chọrọ bụrụkwa ụmụ nke iwe dịka esi mụọ anyị dịka ndị fọdụrụ bụkwa ma Chineke ebe ọ bụ ọgaranya na ebere n'ihi oke ịhụnanya ya ọ hụrụ anyị ọbụna mgbe anyị nọ n'ọnwụ site na ndehie niile anyị o mere ka anyị so Kraịst dịkọ ndụ ejiwo amara zọpụta unu mekwa ka anyị soo ya si n'ọnwụ bilikọ mekwa ka anyị soo ya nọdụkọ n'ebe dị n'eluigwe n'ime kraịst jizọs ka o wee gosi ihe a n'oge niile gaje ịbịa bụ akụ nke amara ya dị ukwuu rinne obiọma n'ebe anyị nọ n'ime kraịst jizọs n'ihi na ọ bụ amara ka e woro zọpụta unu site n'okwukwe nke esiteghịkwa n'onwe unu ọ bụ onyinye chineke o siteghị n'ọlụ ka onye ọbụla wee ghara ịnya isi n'ihi na anyị bụ ihe o mere ndị e kere eke n'ime kraịst jizọs ịlụ ezi ọlụ nke chineke buru ụzọ dozie ka anyị wee jegharịa n'ime ha n'ihi nke a chetanụ na n'oge gara aga unu onwe unu bụ ndị mba ọzọ na-anụ arụ ndị ha na-akpọ aha ebighị ugwu bụ ndị a na-akpọ aha obibi ugwu na anụ arụ nke eji aka mee na unu guzoro iche n'ebe kraịst nọ n'oge ahụ ndị e ree ka unu bụrụ ndị ala ọzọ n'ebe ọnọdụ ndị a mụrụ ndị Izrel dị unu bụkwa ndị ọbịa n'ebe ọgbụgba ndụ niile nke nkwa ahụ dị ndị na-enweghị olileanya ndị na-amaghịkwa Chineke n'ụwa ma ugbu a n'ime Kraịst Jizọs unu onwe unu bụ ndị nọ n'ebe dị anya n'oge gara aga unu ka emere ka unu nọọ nso n'ime ọbara kraịst n'ihi na ya onwe ya bụ udo anyị onye mere ihe abụọ ahụ ka ha bụrụ otu ihe onye kwadakwara mgbidi etiti nke ngige ebe ọ bụ n'ime anụ arụ ya ka ọ mere ka iru ahụ ghara ịdị ire bi iwu nke bụ ihe dị iche iche enyere n'iwu ka o wee were mmadụ abụọ ahụ kee otu mmadụ ọhụụ n'ime onwe ya na-eme ka udo dị ka o wee werekwa obe ya mee ka ha abụọ na chineke dị n'otu n'ime otu arụ ebe ọ gbusiri iru ahụ n'ime ya o wee bịa zi unu ndị nọ n'ebe dị anya ozi ọma nke udo zikwa ndị nọ nso ozi ọma nke udo n'ihi na anyị abụọ sitere n'aka ya nwee mkpọbata anyị n'ebe nna nọ n'ime otu mmụọ nsọ ya mere otu a unu abụghị ndị ọbịa na ndị na-anọ dịka ọbịa ọzọ site n'ugbu a kama unu soro ndị nsọ bụrụ ndị a mụrụ n'ala unu bụkwa ndị ezinụlọ Chineke ewukwara unu dịka ụlọ n'elu ntọala nke bụ ndị ozi na ndị amụma nke isi nkume n'ime nkuku ntọala ahụ bụ Kraịst Jizọs onwe ya ọ bụkwa n'ime ya ka ụlọ niile ọbụla a na-ewu n'ụlọ ahụ ebe a na-ejikọ ha nke ọma na-aba ụba wee bụrụ ụlọ nsọ n'ime onye nwe anyị onye a na-ewukọkwa unu onwe unu n'ime ya ka ọnụ wee bụrụ ebe obibi nke Chineke n'ime mmụọ nsọ ndị Efesọs isi nke atọ n'ihi nke a mụ onwe m Pọl onye mkpọrọ nke kraịst jizọs n'ihi unu ndị mba ọzọ a sị na ọ bụ ezie na unu nụrụ okwu banyere ọchịchị ezinụlọ nke amara chineke ahụ nke e nyere m n'ebe unu nọ na emere ka m mara ihe omimi ahụ n'ụzọ mkpughe dịka m dewuru n'akwụkwọ a na mbụ n'okwu ole na ole nke unu ga-eji pụ ịghọta nghọta m n'ihe omimi nke kraịst mgbe unu gụrụ ya nke a na-emeghị ka ụmụ mmadụ mara ya n'ọgbọ ọzọ dịka ekpughere ya ugbu a nye ndị ozi ya na ndị amụma ya dị nsọ n'ime mmụọ nsọ bụ na ndị mba ọzọ bụ ndị soro anyị ketakọ ihe na ịdịkọ n'otu arụ na ikekọ nkwa ahụ n'ime kraịst jizọs site n'ozi ọma nke mere m ka m bụrụ onye na-eje ozi ya ka onyinye nke amara ahụ nke chineke si dị nke nyere m dị ka ịrụsi ọrụ ike nke ike ya si dị ọ bụ mụ onwe m bụ onye dị nta karị onye dịkarịsịrị nta n'etiti ndị nsọ niile ka e nyere amara nke a izisara e ndị mba ọzọ ozi ọma nke akụ nke kraịst nke a na-enweghị ike ịtụpụta ya na inye ha niile ihe ịhụ ihe bụ ọchịchị ezinụlọ nke ihe omimi ahụ nke ezowuru n'ime chineke site n'oge niile onye kere ihe niile ka e wee mee ugbu a ka ịbụ isi niile na ike niile nke dị n'etiti dị n'eluigwe mara ọtụtụ okpukpe amamihe Chineke dị iche iche site n'aka nzukọ ya dị ka izu nke mgbe niile bi ebi si dị nke o zubere n'ime Kraịst anyị bụ Jizọs onye nwe anyị ọ bụkwa n'ime ya ka anyị sitere n'okwukwe nke anyị kwere na ya nwee nkwuwa okwu na mkpọbata n'ime ntụkwasị obi n'ihi nke a arịọ m arịrịọ ka ike ghara ịgwụ unu n'obi n'ime mkpagbu m niile n'ihi unu nke bụ otuto unu ọ bụ n'ihi nke a ka m ji gbue ikpere m abụọ n'ala nye nna anyị onye sitere na ya gbuo eriri nna niile ọbụla n'eluigwe na n'elu ụwa aha ka o wee nye unu dịka akụ nke ebube ya si dị ka e were ike mee ka unu dị ike site n'aka mmụọ ya na-abata n'ime mmadụ ime unu ka kraịst wee site n'okwukwe unu bigide n'ime obi unu ka unu ebe unu gbagideworo mkpọrọgwụ n'ime ịhụnanya bụrụkwa ndị atụwụrụ ntọala n'ime ya ka unu wee nara ike ịghọta unu na ndị nsọ niile ihe bụ obodobo na ogologo na ịdị elu na omimi na ịmara ịhụnanya kraịst nke karịrị ọmụma nke ukwuu rinne ka e wee mee ka unu zuo ezu ruo ozuzu niile nke chineke ma otuto dịrị onye ahụ onye pụrụ imebiga oke nke ukwuu rinne karịa ihe niile nke anyị na-arịọ ma ọ bụ nke anyị na-atụgharị n'uche dị ka ike nke na-alụsi ike n'ime anyị si dị otuto dịrị ya n'ime nzukọ ya na n'ime kraịst jizọs ruo ọgbọ niile nke mgbe niile ebighị ebi amen ndị efesọs isi nke anọ ya mere mụ onwe m bụ onye mkpọrọ n'ime onye nwe anyị na-arịọ unu kunu unu jegharịa dịka o kwesịrị ọkpụkpọ nke akpọrọ unu n'obi dị umeala na ịdị nwayọọ niile n'ogologo ntachi obi na-anagiderịta ibe unu n'ime ịhụnanya na-anụ ọkụ n'obi idebe ịdị n'otu nke mmụọ nsọ n'ime ihe okike nke bụ udo otu arụ dị otu mmụọ dịkwa dịka a kpọkwara unu n'ime otu olileanya nke ọkpụkpọ unu otu onye nwe anyị dị otu okwukwe dị otu baptizim dị otu chineke na nna nke anyị niile dị onye bụ isi anyị niile onye sitekwara n'aka anyị niile na-alụ ọrụ onye na-anọkwa n'ime anyị niile ma ọ bụ anyị niile n'otu n'otu ka e nyere amara ahụ dị ka ọtụtụ nke onyinye kraịst si dị n'ihi nke a ọ sị mgbe ọ rigoro n'elu ọ dọtara usuu ndị a dọtara n'agha n'agha nyekwa mmadụ onyinye dị iche iche ma okwu nke a o rigoro gịnị ka ọ bụ ma ọ bụghị na ọ rịdakwara n'ime akụkụ ụwa dịkarịrị ala onye rịdara bụkwa onye ahụ nke rigoro n'ebe kachasị elu igwe niile elu nke ukwuu ka o wee mezuo ihe niile ya onwe ya yekwara ụfọdụ ka a bụrụ ndị ozi nyekwa ụfọdụ ka ha bụrụ ndị amụma nyekwa ụfọdụ ka a bụrụ ndị na-ezisa ozi ọma nyekwa ụfọdụ ka a bụrụ ndị na-azụ atụrụ Chineke na ndị ozizi ime ka ndị nsọ zuo oke ịlụ ọrụ nke ije ozi iwuli arụ nke Kraịst elu dịka ụlọ ruo mgbe anyị niile ga-eru ịdị n'otu nke okwukwe na nke mmazụ nke ọkpara Chineke ruo ịbụ nwoke tozuru oke ruo ọtụtụ nke ogologo nke ozuzu nke Kraịst ka anyị wee ghara ịbụ ụmụ ọhụụ ọzọ ndị ifufe niile ọbụla nke ozizi na-efegharị na-ebugharịkwa n'ime ịtụ ntụ nke mmadụ n'ime aghụghọ nke ha ji ezupụta nduhie kama ka anyị wee na-eso eziokwu n'ime ịhụnanya wee too eto ruo n'ime ya n'ihe niile onye bụ isi anyị bụ kraịst onye arụ niile ebe a na-ewere nkwonkwo niile ọbụla nke nyezu kwukọọ ya nke ọma jikọkwa ya dịka ịlụsi ọrụ ike nke akụkụ niile ọbụla n'otu n'otu na ọtụtụ ha si dị arụ niile ahụ na-esite na ya na-eme ka arụ baa ụba iwuli onwe ya elu dịka ụlọ n'ime ịhụnanya ya mere nke a ka m na-ekwu kwụsịkwa ike n'ime onye nwe anyị ka unu ghara ijegharị ọzọ ka ndị mba ọzọ na-ejegharịkwa n'ihe efu nke uche ha n'ihi na emewo ka ha gbaa ọchịchịrị n'echiche uche ha emekwa ka ha bụrụ ndị ala ọzọ n'ebe ndụ nke Chineke dị n'ihi amaghị ihe dị n'ime ha n'ihi na a na-eme ka obi ha maa etiri mmadụ ndị ebe mmehie ha na-adịghị ewute ha ọzọ ha rara onwe ha nye n'aka agụụ ịkwa iko ịlụpụta adịghị ọcha niile n'ime anya ukwu ma unu onwe unu amụtaghị kraịst anyị otu a a sị na ọ bụ ezie na ọ bụ ya onwe ya ka unu nụrụ a sịkwa na ọ bụ n'ime ya ka esiri unu ya dịka isiokwu dị n'ime jizọs ka unu tụpụ mmadụ ochie unu nke na-emebi emebi n'ụzọ agụụ nke aghụghọ dị ka ibi obi unu na mbụ si dị ka emekwa ka unu dị ọhụụ na mmụọ nke uche unu ka unu yikwasịkwa mmadụ ọhụụ unu nke ekere kere dị ka Chineke chọrọ n'ime ezi omume na ịdị ọcha nke eziokwu ahụ n'ihi nke a ebe unu tụpụrụ okwu ụgha na-ekwu na onye ọbụla n'ebe onye agbata obi ya nọ n'ihi na anyị na-abụrịta ihe dị n'arụ ibe anyị unu emehiela mgbe unu na-ewe iwe ekwela anyanwụ daa na mkpasu iwe unu enyekwala ekwensu ụzọ ka onye na-ezu ori ghara izukwa ori ọzọ kama ka ọ dọgbuo onwe ya n'ọlụ na-eji aka ya abụọ ruo ezi ihe ka ọ wee nwee ihe ya na onye nọ na mkpa ga-eketa ka okwu ọbụla nke na-ere ure ghara isi n'ọnụ unu pụta kama ihe bụ ezi ihe iwuli mmadụ elu dịka ụlọ dịka mkpa si dị ka o wee nye ndị na-anụ ya amara unu emekwala ihe ga-ewute mmụọ nsọ nke Chineke onye akara unu akara n'ime ya rue ụbọchị mgbapụta ka ewepụ ihe ilu na ọnụma na iwe na iti mkpu na nkwulu niile ha na obi ọjọọ niile n'etiti unu weretanụ obiọma na arụ ibe unu wee na obiọma iko. werekwanụ amara gbaghara onwe unu dịka Chineke werekwara amara gbaghara unu n'ime Kraịst ndị Efesọs isi nke ise ya mere bụrụnụ ndị na-eṅomi Chineke dịka ụmụ ahụrụ n'anya na-ejegharịkwanụ n'ịhụnanya dịka Kraịst anyị hụkwara unu n'anya rarakwa onwe ya nye n'iyi anyị dịka ihe e chere n'iru Chineke na àjà a chụrụ nye ya ka ọ bụrụ isisi nke ihe isi ụtọ ma ịkwa iko na adịghị ọcha niile ma ọ bụ anya ukwu ka a ghara ịkpọ ọbụna aha ya n'etiti unu dịka o kwesịrị ndị nsọ ma ọ bụ ihe ihere ma ọ bụ ikwu okwu nzuzu ma ọ bụ okwu na-abaghị n'ihe nke na-ekwesịghị ma kama nke ahụ ikele ekele n'ihi na nke a ka unu matara nke ọma na ọ dịghị onye ọbụla nke bụ onye na-akwa iko ma ọ bụ onye na-adịghị ọcha ma ọ bụ onye anya ukwu nke isi ya bụ onye na-ekpere arụsị nwere ihe nketa na alaeze nke kraịst na chineke unu ekwela ka onye ọbụla were okwu efurafue unu n'ihi na ọ bụ n'ihi ihe ndị a ka iwe chineke na-abịakwasị ụmụ nke ekwenyeghị ekwenye ya mere unu esoro ha kekọọ ihe n'ihi na unu bụrị ọchịchịrị n'oge gara aga ma unu bụ ihe ugbu a n'ime onyenwe anyị na ejegharị dị ka ụmụ nke ihe n'ihi na mkpụrụ nke ihe ahụ dị n'ịdị mma na ezi omume na eziokwu niile na-awapụta ihe dị onyenwe anyị ezi mma unu esola ọlụ nke ọchịchịrị nke na-amịghị mkpụrụ na-ewekọ ihe ma kama nke ahụ na-atụkwanụ ha mmehie n'anya n'ihi na ọ bụ ihere ọbụla ikwu okwu banyere ihe niile ha na-eme na nzuzo ma ihe na-eme ka ihe niile pụta ìhè mgbe a na-atụ ha mmehie ha n'anya n'ihi na ihe ọbụla a na-eme ka ọ pụta ìhè bụ ihe n'ihi nke ọsị ọ teta gị na-arara ụra sikwa na ndị nwụrụ anwụ bilie kraịst ahụ ga-amụkwasịkwa gị ya mere lezienụ anya nke ọma otu unu na-ejegharị ọ dịghị ka ndị na-amaghị ihe kama dịka ndị maara ihe na-azụchapụrụ onwe unu oge a niile n'ihi na ụbọchị ndị a jọrọ njọ n'ihi nke unu aghọla ndị na-enweghị uche kama ghọtanụ ihe bụ ihe onye nwe anyị na-achọ unu aṅụbigakwala mmanya oke nke ndụ ịla n'iyi dị n'ime ya kama jupụtanụ na mmụọ nsọ na-ewere abụ ọma na ukwe na abụ nke mmụọ nsọ gwarịta onwe unu okwu na-ewere obi unu bụ abụ kpọkwa ụbọ nye onyenwe anyị na-ekelekwa Chineke bụ nna ekele mgbe niile n'ihi ihe niile n'aha onyenwe anyị Jizọs Kraịst na-edorịta onwe unu n'okpuru ibe unu n'ime egwu Kraịst ndị bụ nwunye na-edo n'onwe unu n'okpuru di nke aka unu dịka n'okpuru onyenwe anyị n'ihi na bụ isi nke nwunye dịka Kraịst anyị bụkwa isi nzukọ ya ebe ya onwe ya bụ onye nzọpụta nke arụ ma dịka a na-edo nzukọ ahụ n'okpuru kraịst anyị otu a ka ndị bụ nwunye dokwuo onwe ha n'okpuru di ha n'ihe niile ọbụla ndị bụ di hụrụ nwunye unu n'anya dịka kraịst anyị hụkwara nzukọ ya n'anya rarakwa onwe ya nye n'ihi ya ka o wee doo ya nsọ mgbe o mesịrị ka ọ dị ọcha site n'ọsịsa mmiri n'okwu Chineke ka ya onwe ya wee chee nzukọ ahụ n'iru onwe ya dịka ihe dị ebube na-enweghị ntụpọ ma ọ bụ iru ndọlị ma ọ bụ ihe ọbụla n'ihe dị otu a kama ka ọ wee dị nsọ bụrụkwa ihe a na-apụghị ịta ụta otu a ndị bụ di jikwa ụgwọ ịhụ nwunye nke aka ha n'anya dịka ha hụrụ arụ nke onwe ha n'anya onye na-ahụ nwunye nke aka ya n'anya na-ahụ onwe ya n'anya n'ihi na ọ dịghị onye ọbụla kpọrọ arụ onwe ya asị mgbe ọbụla kama ọ na-azụ ya na-elezikwa ya anya nke ọma dịka kraịst na-emekwa nzukọ ya n'ihi na anyị bụ ihe dị n'arụ ya n'ihi nke a ka nwoke ga-arapụ nna ya na nne ya rapara na-arụ nwunye ya ha abụọ wee wee otu anụ ahụ ihe omimi a dị ukwuu ma mụ onwe na-ekwu okwu banyere kraịst banyekwara nzukọ ya otu ọ dị unu onwe n'otu n'otu hụkwa nwunye unu n'anya onye ọbụla ya hụ nwunye nke aka ya n'anya ka ọ na-ahụ onwe ya n'anya ka nwunye lezikwa anya ka ọ na-atụ egwu dị ya ndị Efesọs isi nke isii ụmụ na-aṅanụ ntị okwu ndị mụrụ unu n'ime onye nwe anyị n'ihi na nke a bụ ihe ziri ezi sọpụrụ nna gị na nne gị nke bụ ihe mbụ e nyere n'iwu nke nkwadịrị ya ka ihe wee na-agara gị nke ọma ka ị wee dịkwa ogologo ndụ n'elu ụwa ndị bụ nna akpasukwala ụmụ unu iwe kama na-azụpụta ha n'ọzụzụ na ịdụ ọdụ nke onyenwe ndị oru were na-egwu na ịma jijiji na-aṅa ntị okwu ndị bụ ndị nwe unu n'ụzọ anụ arụ n'ime afọ ofufo nke obi unu dị ka unu na-emere kraịst ọ bụghị n'ụzọ ibu oru n'anya dị ka ndị na-eme otu ọ ga-atọ mmadụ ụtọ kama dịka ndị oru kraịst na-eme ihe chineke na-achọ site na mkpụrụ obi unu werekwa obi ọma na-abụ oru dị ka ọ bụ onye nwe anyị ka unu bụ oru ya ọ bụghịkwa mmadụ ebe unu matara na ezi ihe ọbụla onye ọbụla na-eme nke a ka ọ ga-anaghachi n'aka onye nwe anyị ma ọ bụ oru ma ọ bụ onye nwe onwe ya ndị nwe mmadụ na-emekwaranụ ha otu ihe ahụ na-arapụ ịba mba unu ebe unu matara na onye nwe ha ma unu nọ n'eluigwe ile mmadụ anya n'iru adịghịkwa n'ebe ọ nọ nke fọdụrụ mee n'onwe unu ka unu dị ike n'ime onye nwe anyị ya na n'ime ịdị ike nke ike ya yikwasịnụ ihe agha niile nke Chineke ka unu wee pụọ iguzogide ihe niile ekwensu na-ezupụta n'ihi na ịgba mgba ya abụghị imegide anụ arụ na ọbara kama ọ bụ imegide ibu ndị isi niile imegide ịchị isi niile imegide ndị owu ụwa nke ọchịchịrị imegide ndị agha mmụọ nke ajọ ihe n'ebe dị n'eluigwe n'ihi nke a chirienụ ihe agha niile nke Chineke ka unu wee pụ iguzogide ndị iro unu n'ajọ ụbọchị na iguzo ebe unu lụpụtaworo ihe niile ya mere guzonụ mgbe unu weresịrị eziokwu kee ụkwụ unu werekwa ihe agha nke na-egbochi obi ịgbasị bụ ezi omume werekwa nkwadebe nke bụ ozi ọma nke udo yikwasị n'ụkwụ unu tụkwasị ihe niile ndị a welie n'ọta nke bụ okwukwe nke unu ga-apụ imenyụ akụ ụta niile na-enwu ọkụ nke ajọ onye ahụ n'ime ya narakwanụ okpu agha nke bụ nzọpụta ya na mma agha nke mmụọ nsọ nke bụ okwu Chineke sitekwanụ n'ekpere na arịrịọ niile na-ekpe ekpere n'oge niile n'ime mmụọ nsọ werekwa ịnọgidesi ike na ịrịọ arịrịọ niile banyere ndị nsọ niile na-amụ anya ime nke a na-ekpekwa ekpere n'ihi m ka e wee nye m okwu n'ịsaghe ọnụ m iwere nkwuwa okwu mee ka mmadụ mara ihe omimi nke ozi ọma nke m bụ ụkọ n'ime mkpọrọ n'ihi ya ka m wee kwuwo okwu n'ime ya dị ka m na agaghị ikwu maka unu onwe unu wee natakwa ihe niile banyere m otu m na-eme tikikọs onye bụ nwanne anyị ahụ ahụrụ n'anya bụkwa onye kwesịrị ntụkwasị obi na ije ozi n'ime onye nwe anyị ọ ga-eme ka unu mara ihe niile onye m na-ezigara unu ime otu ihe a ka unu wee mara otu ihe na-agara anyị ka ọ wee kasịkwa obi unu udo dịrị ụmụnna anyị ya na ịhụnanya nke ya na okwukwe yikọ site na Chineke bụ nna na onye nwe anyị jizọs kraịst ka amara dịnyere ndị niile hụrụ onye nwe anyị jizọs kraịst n'anya na-emebighị emebi